Jọn nke mbụ isi nke ise onye ọbụla nke kwere na Jisọs bụ Kraịst ahụ amụwo ya site na Chineke ọzọ onye ọ bụla nke na-ahụ onye ahụ nke mụrụ n'anya ọ na-ahụkwa onye ahụ nke amụworo site na ya n'anya n'ime nke a ka anyị maara na anyị na-ahụ ụmụ Chineke n'anya mgbe ọbụla anyị na-ahụ Chineke n'anya mekwa ihe niile o nyere n'iwu n'ihi na nke a bụ ịhụnanya Chineke ka anyị debe ihe niile o nyere n'iwu ihe o nyere n'iwu adịghịkwa arọ n'ihi na ihe ọbụla nke amụworo site na Chineke na-emeri ụwa nke a bụkwa mmeri nke meriworo ụwa bụ okwukwe anyị ma onye bụ onye na-emeri ụwa ma ọ bụghị onye ahụ nke kwere na Jisọs bụ ọkpara Chineke nke a bụ onye ahụ nke were mmiri na ọbara bịa bụ Jisọs Kraịst ọ bụghị naanị n'ime mmiri ahụ kama ọ bụ n'ime mmiri ahụ na n'ime ọbara ahụ ọ bụkwa mmụọ nsọ bụ onye na-agba àmà n'ihi na mmụọ ahụ bụ eziokwu n'ihi na ndị ahụ ndị na-agba àmà dị atọ bụ mmụọ ahụ na mmiri ahụ na ọbara ahụ ha atọ dịrị ime otu ihe ahụ ọ bụrụ na ya anata ama nke mmadụ ama nke Chineke ka ya ukwuu n'ihi na ama nke Chineke bụ nke a na ọ gbawo ama banyere ọkpara ya onye kwere n'ọkpara Chineke nwere ama ahụ n'ime ya onye na-ekweghị okwu Chineke emewo ya onye ụgha n'ihi na o kweghị na ama ahụ nke Chineke gbaworo banyere ọkpara ya ama ahụ bụ nke a na Chineke nyere anyị ndụ ebighị ebi ndụ ahụ dị n'ime ọkpara ya onye nwere ọkpara ahụ nwere ndụ ahụ onye na-enweghị ọkpara Chineke enweghị ndụ ahụ ihe ndị a ka m degara unu n'akwụkwọ bụ ndị kwere n'aha ọkpara Chineke ka unu wee mata na unu nwere ndụ ebighị ebi nkwuwa okwu ahụ nke anyị nwere n'ebe ọ nọ bụ nke a na ọ bụrụ na ya arịọ ihe ọbụla dị dịka ọchịchọ ya si dị ọ na-anụ olu anyị ọ bụrụkwa na anyị matara na ọ na-anụ olu anyị n'ihe ọbụla anyị na-arịọ anyị matara na anyị nwere ihe arịrịọ ahụ anyị rịọwụrụ n'aka ya ọ bụrụ na onye ọbụla ahụ nwanna ya ka ọ na-emehie mmehie nke na-adịghị eweta ọnwụ ọ ga-arịọ arịrịọ Chineke ga-enyekwa ya ndụ inye ndị na-emehie mmehie ahụ nke na-adịghị eweta ọnwụ mmehie dị nke na-eweta ọnwụ ọ bụghị ekpere banyere nke a ka m na-agwa ya ka o kpee ajọ omume niile bụ mmehie mmehie dịkwa nke na-adịghị eweta ọnwụ anyị matara na onye ọ bụla nke a mụworo site na Chineke adịghị emehie kama onye ahụ nke a mụrụ ya site na Chineke na-edebe ya ajọ onye ahụ adịghị emetụkwa ya aka anyị matara na anyị bụ ndị si na Chineke pụta ụwa dum na-atọgbọkwa n'aka ajọ onye ahụ ma anyị matara na ọkpara Chineke abịawo nyekwa anyị uche ka anyị wee mara onye eziokwu ahụ anyị nọkwa n'ime onye eziokwu ahụ n'ime ọkpara ya bụ Jisọs Kraịst nke a bụ ezi Chineke na ndụ ebighị ebi ụmụntakịrị m chee na onwe unu nche ka unu ghara ikpere arụsị